AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa ebiala nwanne m nwoke nwanne m nwaanyị n'ezie eji m obi ụtọ na-anabata gị na-asị ka ihe gara gị nke ọma ka ihe gara anyị niile nke ọma ka amara nke Chineke na-edu anyị n'ụzọ anyị niile n'ụbọchị taa anyị abịala ileba anya na isiokwu nke edekwasịrị ndụ nke na-enweghị ndọrọ ndọrọ ndụ nke na-enweghị ndọrọ ndọrọ ọtụtụ n'ime anyị bụ ndị ọ na-amasị ịdọgbu onwe anyị n'ọlụ ịdọgbu onwe anyị n'ihe adịghị ihe ọ bụ ihe ekwesịghị iji kpọrọ ihe n'ihi gịnị anyị bụ ndị nwere anya ntaji ọ na-adị anyị nnọọ ka ihe ọma dịrị naanị n'aka anyị otu ọ ga-abụ onye hụ anyị ya kpọrọ anyị isi n'ala ezi enyi m amaghị m ma ị kwere na nke a na ọ dị ndị ọ na-amasị ka ihe ọma laa naanị n'aka ha ma nke a abụghị ọchịchọ Chineke n'ihe nlereanya anyị n'ụbọchị taa Abraham bụ ihe ịma atụ nye mụ na gị otu Abraham si bie ndụ otu Abraham na Chineke si wee gaa njem cheta na anyị bụ ụmụ Chineke na ọ dị ihe Chineke lere anya n'aka anyị ọ dị agwa Chineke na-achọ ka anyị kpaa n'ọnọdụ dị aṅaa nke ka nke ma ọ chọọ ịdapụta na ọ ga-agbara anyị ọ dị ụdị izu Chineke na-achọ ka anyị were gaa njem cheta na ọ dịghị ihe Lọt bụ ruekwa mgbe Abraham gọziri ya Lọt bụ nwa nwanne Abraham ma mgbe Abraham na-apali njem ya kpọrọ Lọt ka a na-eru nso obodo Kenan abịa na-enwe ndọrọ ndọrọ n'etiti ndị na-azụ igwe ewu na atụrụ Abraham na nke Lọt Abraham achọghị ndụ ịdọgbu onwe ya n'ihe ọ bụla ọ ghọtara na udo ka mma n'ụzọ niile udo ka ekwesịrị iso mgbe o ji were anya dimkpa na-eji ahụ ihe hụ na nsogbu pụrụ ịdaba n'etiti ya na nwanne ya ya kpọlọtụ sị lee mụ na gị bụ nwanne ọ dịghị mma ka ndọrọ ndọrọ bata n'etiti mụ na gị ebe ọ bụ na igwe ewu na-atụrụ mụ na gị abawa ụba lee ebe a niile anyị nọ ugbu a ọ bụ ezie na ndị Kenan na ndị Perizaịt bi ebe a legharịa n'anya, ọ dị ebe masịrị gị ọ bụrụ ịga n'aka nri gị gaa, ya bụrụ ịga n'aka ekpe gị gaa, ka m ewere ebe nke ọzọ lọt bịa lechaa anya hụ na ebe ndagwurugwu jọdan ala ebe ahụ dị ka ala nke ha onwe ha hụworo n'ijipt ala na-eme ihe nke ọma ala nke chineke gọziwokwara lọt họrọ ebe ahụ ma abraham adịghị mgbe o nwere ihe ịsụ ngọngọ abraham gaa n'aka nke ọzọ cheta na anyị sị na abraham maara nramahụ dị na ndọrọ ndọrọ nke a mekwa otu a nke a otu a ọ bụ mụnwa bụ onye kwesịrị iwere ebe a ịmatakwala na akpọ m gị na-aga njem a ịmatakwala na ọ bụ n'okpuru m ka ị kwesịrị ịnọ ịmatakwala na ọ dịghị ihe bụ ruekwa mgbe m gọziri gị ọ bụ gịnị kpatara ị ga-eji were ebe ahụ nke kacha mma ndọrọ ndọrọ apụta okwu ọjọọ eso ya emerịta ihe ọjọọ a pụrụ ịlụ ọgụ n'ime ya ma abraham sị nke a abụghị ụzọ esi ebi ndụ dịka anyị na-atụgharị uche n'isiokwu a gaa n'akwụkwọ jenesis isi iri na atọ malite na mokwu nke asaa ruo na nke iri na otu ị ga-achọta ihe anyị na-ekwu okwu ya ebe a m na-ajụ gị onye mụ na ya na-atụgharị uche n'ezinụlọ gị nwanne gị ahụ nke ịṅụfọrọ ara olee otu agbata gị na ya dị ka ọ fọkwarị nwa nwanne gị asị m nwanne gị nke ịṅụfọrọ ara olee otu agbata gị na ya dị ị na-ekwe ka udo chi ya n'ihi na ị bụ onye ọpara ị na-ewerecha ihe niile dịrị gị na nwanne gị cheta na anaghị m ekwu okwu nwa nwanne gị ana m ekwu okwu nwanne gị ahụ ịṅụfọrọ ara nwanne gị ahụ na-eso gị ọ na-adịrị gị mfe ime ka ala nna unu hapụrụ bụrụ nke ga-abanyere ya otu ọ bụla ọha ị na-eme ka ndị so gị n'azụ keta oke na ihe dịrị unu ọ bụrụ na ị na-eme nke a lee ndụ ebraham anya n'ụbọchị taa n'ihi na obi ebraham jupụtara n'ịhụnanya o kwesịrị ka obi gị jupụta n'ịhụnanya o kwesịrị ka ị ghara ịhụ ọgba aghara dị ka ihe kwesịrị ịbata n'etiti ezinụlọ unu na ọ pụrụ ịla ihe n'iyi mgbe n'ihu Abraham sịrị nwanne ya nwoke buru ụzọ họrọ gịnị na-akpata inwe ụdị mkpebi dị otu a ọ bụ inwe ntụkwasị obi ebe Chineke nọ ịnụ ihe Chineke na-agwa gị anya nke ime mmụọ gị imepe ịmatasị n'ezie na Chineke agaghị agbawa gị aka na ọ dịghị ezi bụla ọbụla na-ala n'iyi ọ bụrụ na ụwa anyị taa nwunye ebraham ga-asị Abraham ịbụ onye nzuzu ọ dị mgbe niile anyị zuzu onye kpọ na-aga njem ka esi ya bụrụ ụzọ họrọ lee na ọ họrọla ebe ahụ dị mma bịanụ nọrọ ebe a tawa ahụhụ nke a bụ akparamagwa ọtụtụ n'ime ndị nwaanyị anyị ele anya anyị agaghị ekwe ka lọt zọọ ụkwụ ka ọ isi ya buru ụzọ chịrị oke gị onye mụ na ya na-atụgharị uche ihe ndị a niile anyị na-ana akpọ ihe ha pụtara ọtụtụ ihe nye Chineke ihe anyị na-agụwasị n'ụbọchị taa bụ agwa Abraham kwesịrị ịkpa dịka onye kpọ mmadụ na-aga njem dịka onye tọrọ mmadụ dịka onye mmadụ nọ n'okpuru ya ma ihe ndị a dum ya chesa ya n'azụ gịnị kpatara o ji chesa ya n'azụ ọ bụ ka o bie ndụ nke ga-atọ Chineke ụtọ biko site n'ụbọchị taa ọ dị ihe ndị ụfọdụ a ga-ele anya ka itinye anya ile anya na ọ bụ itinye aka n'ihe dị otu a ga-akpasuo Chineke iwe were nkwanye ùgwù nye ohere bịakute nna gị nke bi n'eluigwe rịọ ya rịrịọ gwa ya ka o mere gị ihe bụ mkpa gị mgbe ị na-ebi ndụ nke udo na-achị mgbe ị na-ebi ndụ ahụ nke ndọrọ ndọrọ na-adịghị n'ime ya ana m arịọ ka onye nwe mmeghere gị ụzọ ka o wee gaziere gị na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ndụmọdụ a sị na-erute anyị nso ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị mara na ị nwere ike ịkụrọ anyị ekwentị na 070 6363 7224 070 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot mara na ị nwere ike ige ozioma nketa na www.awr.org tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo anyị ga-anọ nwayọọ mgbe ndị ọbụla abụ ga-ewetara anyị abụ nke pụrụ iche ma nabatakwa n'ekpere onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ Chineke

jehova soro anyị towa jehova ka anyị were otu aka kelee ndị Seventh Day Adventist Church Choir nọmba 1 Township School Road Aba na-abụ ọma nkunu nyere anyị n'ụbọchị taa abụ nke a na-ewuli mmụọ anyị ka Chineke gọzie unu ka mara ya baru n'ụba n'aha Jizọs amen n'ọnụ nwayọ onye ọma na-ege ntị mgbe anyị ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche ihe dịrị gị na mma gị onye ọma na-ege m ntị Chineke gọzie gị ma gaakwa n'ihu na ị na-eme ka amara ya na-abara gị ụba na-agọzikwa gị n'ụzọ gị niile na aka ọkụ gị na na njem gị ka anyị kpee ekpere ma nara ike gaakwa n'ihu ihe anyị nwere n'ụbọchị taa onye nwe anyị nna nke bi n'eluigwe Chineke nke dị nsọ ekele na otuto dịrị gị n'ihi ị kwesịrị ntụkwasị obi imeela n'ihi ikwere ka ndụ wee fọdụrụ anyị imekwala n'ihi ahụike na nri nke iji na-azụ anyị n'ụbọchị niile gbaghara anyị adịghị ọcha na agazi agazi anyị nwee ọmịiko n'ebe anyị nọ nna anyị nke eluigwe n'oge nke a anyị na-aga ịnụ okwu gị tinye mmụọ gị n'ime anyị ka anyị ghọta okwu gị ma jee ije n'ụzọ gị N'aha Jizọs, Amen. Anyị ga-ewere ihe ọgụ nke akwụkwọ nsọ site n'akwụkwọ ndị Kọrent nke mbụ isi itoolu amaokwu nke iri abụọ na isii. Akwụkwọ ndị Kọrent nke mbụ isi itoolu amaokwu nke iri abụọ na isii. Ya mere, mụ onwe m na-agba ọsọ otu a dịka onye na-adịghị agba n'eleghị anya ihe otu a ka m na-esu ọkpọ dịka onye na-adịghị apịa ifufe isiokwu anyị n'oge nke a bụ ihe iji agbajọ ọsọ a ihe iji agbajọ ọsọ a Dịka anyị na-elenye anya dịka anyị hụkwara n'ụwa anyị bi taa, ihe mmụta na ihe ndị anyị na-ahụ n'anya na-egosi sị na niile nwere ụkpụrụ, ihe niile nwere usoro. Nke ọbụla iji ụkpụrụ ya na usoro ya wee gbasoo, ị gaghị enwe nramahụ. Ihe ga dịrị gị mfe. ọtụtụ mgbe mgbe ị gbasoro usoro a na a nke dị iji mee ihe ahụ ebumnobi gị ga-efute ihe ọ ga-abụ ihe nwere mmezu n'ihi gịnị ịgbara mbọ ịhụ na ị ihe ndị a dịka o kwesịrị ọ bụrụ na anyị were ihe ọgụgụ a site na amaokwu nke iri abụọ na isii nke bụ Ndị kọrent nke mbụ isi itoolu bido n'amaokwu nke iri abụọ na ise ruo na nke iri abụọ na asaa anyị ga ịhụ ebe ahụ na Pọl na-ekwu okwu gbasara ịgba ọsọ ma ọ bụ dịka ndị na-aga n'ụbọchị taa na ememme nke sọmpi. anyị nwere ndị na-eme ememme nke ịsọmpi ịgba ọsọ, ịsọmpi ịkụ ọkpọ, ịsọmpi nke ịwụli elu, ịsọmpi nke a na-akụ bọọlụ na ịsọmpi dị iche iche. Otu ihe were anya n'ememme ịsọmpi ndị a niile bụ ọ dị ihe ndị a ga-abịa ya bụ ụkpụrụ na usoro esi asọmpi ndị a. Ihe a ga-ele anya onye ọbụla na-emeji ihe a ee ọ na emeta ya maọbụ onye a anaghị ememe ya maọbụ onye a emetachabeghị ya n'agbanyeghị sị na ọ na-emeta ya o metachabeghị ya ebe ọ dị otu a n'ime ihe a na-ahụ anya ọ bụkwa otu ọ dị n'ime ihe nke mmụọ n'ihi mgbe mmehie batara n'ụwa ọ bịara gagbuo asụsụ nke ịdị nsọ anyị na ịdị ọcha anyị n'ige ntị na isi mmehie ga-agbuchara ihe ndị a niile mana nkwa chineke kwere anyị site na jizọs na jenesis isi atọ amaokwu nke iri na ise bụ ihe gara n'ịna-ahazi anyị na-anọnyere anyị na-eduzi anyị ruekwa mgbe ahụ Jizọs pụtara ìhè dịka mmadụ dịka mkpụrụ nwanyị ahụ ya ebie ndụ afọ iri atọ na atọ na ọkara nwụọ bilie n'ọnwụ laa n'eluigwe mee ka anyị bịa ihe ilere anya n'ebe ọ nọ ọ bụ ya bụ ihe Pọl ji lechaa anya ya ekwu ihe gbasara ịgba ọsọ na ịkụ ọkpọ n'ihi ọ dị ihe nlereanya ihe nlereanya nke ezi omume bụ ije ije dịka Chineke si depụta ya n'ime akwụkwọ nsọ mana dịka anyị na-elenye ya anya site n'ịsọmpi nke a na-ahụ anya ọtụtụ mgbe ọ bụrụ na asọmpi bọọlụ anyị na-ahụ na onye nke ahụ na-anọ n'etiti a na-akpọ onye ogbugbo ọ dị ihe ị ga-ime onye nke ọzọ ya egbuo opi mgbe ahụ o gburu opi ahụ mmadụ niile chere ya bịa tụọ aka sị onye a imejọla i kwesịghị ime otu a ọ dịkwa ihe gị ime ya egbuokwa mmadụ niile egekwa ya ntị ya dị ihe ọ chọrọ ikwu ya ekwuo onye ọ ga-asịkwa na ọ bụghị n'aka gị ka ihe a si mejọọ ya eme a ga-emegitekwa ya mgbe emekwara ọ dịrị onye akụbana ebe ọnụ ụlọ ya onye ahụ enweghị iri uju mana onye kụbara n'ọnụ ụlọ onye nke ọzọ ga-enwe ọṅụ n'ihi gịnị ọ na-egosipụta na ọ na-enwe mmeri na ndụ nke ime mmụọ mgbe ọbụla anyị na-agụ akwụkwọ nsọ akwụkwọ nsọ na-ahazi anyị dịka otu a Pọl si kwuo anyị bulie akwụkwọ nsọ ego anyị ga ịnụ Chineke anyị nụ okwu Chineke anyị ele onwe anyị dịka mmadụ na-ele onwe ya n'enyo mgbe anyị ji lee onwe anyị site n'akwụkwọ nsọ okwu Chineke anyị gị ịhụ ihe ziri ezi ma ọ bụ ihe na-ezighị ezi anyị gị ịhụ ebe anyị nwere ntụpọ anyị gị ịhụ ebe dị ọcha anyị gị ịhụ ebe efe anyị chịrị achị ma ọ bụ ebe ọ dị otu o kwesịrị ịdị mgbe anyị na-ahụta ya site n'okwu Chineke ọka nke ebe ndị ahụ na-adịghị otu o kwesịrị ịdị ihe okwu Chineke na-eme ka anyị mee bụ iwefusi ihe ndị ahụ mana dịka ọ dị na ndụ ọ bụ otu ọ dịkwa na ndụ nke ime mmụọ ọ dị ndị ga-ebili ugbu a efu njem ha ele anya na-akpọ ụkwụ ha ati ha hụ na ọ kara aka ha hụ onye kwesịrị ịkwachiri ha ya ma ọ bụ ịsị ya mezie ya ha chee na ọ dịghị ha ọ bụ ha gawara onwe ha ebe ha na-aga ọ dị ndị na-ebi ndụ dị otu a na ndụ nke ime mmụọ mana otu ihe ize ndụ dị n'ibi ndụ nke fụtara ọ dịghị ha ọ bụ ebe ị hụrụ na ọ dị ebe ị na-emeju ihe bụ mgbe ị ga-eru n'ebe ịgbadebe ọsọ ị gaghị inweta oke n'ihe nkesị nke ịgba ọsọ a ọsọ nke ime mmụọ nke bụ alaeze Chineke na ndụ ebighị ebi onye ọbụla na-anaghị ahazi onwe ya dịka onye na-agba ọsọ nke ihe a na-ahụ anya si na-ahazi onwe ya onye na-agba ọsọ nke ihe a na-ahụ anya na-ahazi onwe ya ka o wee nweta ihe nkesị nke a na-enweta ma eruo n'isi mana ọ ga-abụ ihe mwute dịka anyị na-ahụ ya n'ụbọchị taa na mgbe ụfọ mmadụ nwere ike gbachaa ọsọ gbakarịcha mmadụ niile enye ya ọlaedo si na ọ gbakarịchala abalị ole na ole akpọgharịa ya si weta ihe ahụ anyị nyere gị n'ihi ịṅụrụ ọgwụ na-adịghị mma otu isi nweta ọlaedo a ekwesịghị ekwesị anafụ ya ya ya laa n'ite ikikere eze na mwute mana nye anyị onwe anyị n'ụbọchị taa anyị kwesịrị ịbụ ndị na-eleru anya na-ege okwu Chineke ntị n'ihi anyị lekwa anya n'ihe dị n'akwụkwọ Mark isi iri bido na amaokwu nke iri na asaa ruo na nke iri na asatọ Jizọs gwara nwoke a sị ya n'akwụkwọ Mak isi iri bido na nke iri na asaa ruo na nke iri abụọ na abụọ Jizọs gwara nwoke ya laa gaa mee otu ahụ ree ihe ị nwere nyere ndị ogbenye aka mgbe ọbụla anyị na-eje ije n'ụzọ Chineke ihe ga-edere anyị na mma ka anyị kpee ekpere nna anyị nke eluigwe imeela n'ihi oge nke a ikwere ka anyị nụta okwu gị wefu n'ụzọ anyị ihe ọbụla ga-eme ka anyị gbajọọ ọsọ a nye anyị ige ntị na irube isi n'aha Jizọs ezi nwa Chineke ọma na-ege ntị ka anyị gbalịa na-eso nzọmụkwụ nke Kraịst ọ ga-adịrị anyị niile mma n'aha Jizọs amen onye mgbasa ozi chukwu na-enye arụkwe imeela n'ozi ọma nke iwetara anyị n'ụbọchị taa anyị na-arịọ ka chineke nye gị ogologo ndụ na ahụ isi ike ka ịhụnanya ya bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs amen ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 6363 7224 070 63 637224 mara na ị nwere ike ige oziọma nketa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosmary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo